Ihe iri dị mkpa ị kwesịrị ịma maka onyeisi ndị agha Naịjirịa ọhụrụ bụ Faruk Yahaya Abalị iri abụọ na asaa nke ọnwa Mee, afọ puku abụọ na iri abụọ na otu.